AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ ana m asị ka mara Chineke dịrị gị dịrị gị na ezinụlọ gị ka anyị na-amalite ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ nke ụbọchị taa isiokwu anyị bụ nke na-asị ọ bụrụ na di m akpọghị ya ihe ọ bụrụ na di m akpọghị ya ihe ọ bụrụ na di m akpọghị ya ihe ezi enyi m amaara m na ebe a ka nramahụ dị nye ọtụtụ n'ime anyị ndị kpọrọ onwe anyị nwunye anyị na-enwe ụjọ n'ime obi anyị ọ bụrụ na m amalite ido onwe m n'okpuru di m ọ dịghị ihe di m kpọrọ ya gịnị ka m kwesịkwaranụ ime ọ bụrụ na ị na-edo onwe gị n'okpuru di gị di gị apụghị ịkpakọ onwe ya ọnụ chetakwa na ya onwe ya nwere onye nlekọta onye bụ onye isi ya onye o kwesịrị ịgụziri otu ihe si na-aga n'ezinụlọ ahụ o nwere onye isi ọ bụrụ na ị na-eso ntụgharị uche nke ụbọchị ndị a ị ga-achọpụta na onye isi ya bụ Chineke Chineke ahụ nke bụ onye isi ya maara otu ọ ga-esi nyazie nwoke a nke gị na ya bi naanị ihe a chọrọ n'aka gị bụ ihe ọ bụla n'ọnọdụ ọ bụla doo onwe gị n'okpuru di gị ị gụrụ akwụkwọ gụ ka ya ị na-akpata ego ka ya ị dị mma karịa ya ị dị ọcha karịa ya ị nwere izu karịa ya doo onwe gị n'okpuru di gị ọ bụ ihe Chineke sị gị mee hapụziere di gị Chineke onye bụ onye isi ya chetakwa na ndị Igbo na-atụ ilu ha sị na nkịta sị gị tụpụrụ ya ọkpụkpụ anụ n'ezi hapụrụ ya ọgụ ya na ndị mmụọ rubere dị gị isi mee ihe Chineke si gị mee nyefee ya n'aka Chineke ọ dị mkpa ka ịghọta n'ụbọchị taa na ị pụghị ịgbanwe nwoke ahụ ị pụghị ịgbanwe ya n'ikike nke aka gị ị pụghị ịgbanwe ya n'ikwu okwu ọjọọ ị pụghị ịgbanwe ya n'ịpụta n'ezi ime ihe ihere ị pụghị ịgbanwe ya ọ bụ naanị Chineke bụ onye pụrụ ịgbanwe obi biko nara eziokwu a n'ụbọchị taa dịka m onwe m na wụrụ ya ma ọ bụghị ya nramahụ na-eche gị n'iru n'ụzọ gị niile ị gaghị enwe obi izu ike ị ga-abụ onye nọ na mgbakasị ahụ mgbe niile lee anya ọ bụrụ na ịrubeghịre Chineke isi ihe ihe ndị a niile na-alụpụta abụ eleghị anya gasị ka ị dọkara gawara nke gị ma chetakwa sitere n'ụbọchị mbụ anyị malitere ịtụgharị uche na ngalaba nke a nye ezinụlọ anyị ọ dịbeghị mgbe a kwadoro mmadụ ịhapụ di ya ọ dịbeghị mgbe a kwadoro nwoke hapụ nwunye ya onye nwere nghọta ị ga-achọpụtasị ka ị na-agbalị ike gị ime ihe niile ị nwere ike ime ịgbanwe nwoke a gaa hụ na ka ị na-achọ ka ị gbanwee ya ka ihe na-esiwanye ike n'ụzọ gị nke na-akpata mgbakasị ahụ na obi erughị ala nke pụtara na ọ bụghị ihe dịrị gị ịgbanwe nwoke a nwoke a nwere onye nlekọta ana m arịọ gị ọ bụrụ na ọ daba n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche kama ị ga-ejiri okwu ilu okwu na-abaghị n'ihe na-eme ka ezinụlọ gị bụrụ ebe na-anụ ọkụ n'ụzọ na-ekwesịghị ekwesị mgbe ọbụla onye gafewe ọ bụ otu ọ na-adị ha ịgwa nke nwoke ọ gaghị anụ ga-agwa nke nwaanyị ọ gaghị anụ kama ọ na-eru otu a biko were ikpere gị chọọ Chineke bekuo Chineke akwa na ebe nzuzo gị nke a bụ ihe ị kwesịrị ime ghara Chineke ihe o kwesịrị ime chineke maara ihe ọ ga-eme n'ọnọdụ a nke na-echu gị ụra n'ihi na ihu ọ sọrọ gị mee kama ọ na-alụpụtara gị ezi ihe ihe wetara gị nramahụ nke ị na-aga ama otu ị ga-esi na ya wee pụọ cheta na mgbe gara aga ka anyị na-atụgharị uche n'okwu nke ezinụlọ emere m ka amata, na ọ dị otu nwaanyị ebe m gara ọrụ n'ala Igbo garuru m ọrụ ebe ahụ ruo gachọọ. onye ọzụzụ atụrụ nke na-elekọta nzukọ ebe m gara ịrụ ọrụ a sị na a na-eme olili ma chọrọ ha gaa ebe ahụ mgbe m ji ruo lekwa nwaanyị edosara onyonyo ya nwaanyị machara mma jụọ ya ọ bụ gịnị kechaa isi ọma ya niile okere chapụ ya bụrụ na ọ bụ ya bụ nwaanyị nke a na-eli m sị a nwaanyị ya mara mma otu a olee ọnwụ bịara gburu nwaanyị a emee ka mmata sị na di nwaanyị a kpebiri na ọ ga-alụ nwaanyị ọzọ ga-eme ụmụ nwaanyị nke o nwere abụọ ma nwaanyị nke a na-ekwu okwu ya nke na-anọ onye a na-eli ụbọchị ahụ a zụọ na ụmụ ya niile zụnye ha ọnụ n'ihe oriri ọ bụrụ na nwoke si ọ chọrọ ịlụ nwaanyị ọzọ ịgbachikwa anyị nkịtị lewe ụmụ gị anya ka ụmụ gị lụwa gị ebe Chineke mere ebere azụọla ụmụ gị tutu echiche abata dị gị n'ime onye ukwu rịọ onye nta rịọ ya sị na di ya apụghị ịlụ nwaanyị ọzọ kama di ya ga-alụ nwaanyị ọzọ na ọ ga-anwụ n'ezie nwaanyị ya nwụọ ụbọchị ahụ etinyere ya n'ala o gbochiri nwaanyị nke ọzọ a ịbịa nwaanyị ahụ abatakwala nọkwa n'ụlọ ahụ kwa taa ya ka m ji na-achọ ime ka anyị mata sị na ọ dịghị ihe anyị pụrụ ime gbanwee nwoke a anyị na ya bi ọ tawa ike otu a biko gbuo ikpere n'ala rịọ Chineke si ya lekwa ọnọdụ m nwetara onwe m biko amaara m na ị ime ihe niile leba anya n'akụkụ dị m nyere m aka ọ dịghị mgbe Chineke na-agaghị enyere gị aka ma ọ bụrụ na ị na-akwanyere nwoke ahụ ugwu Chineke ga-abọrọ gị ọbọ ka onye nwe m nọnyere gị n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị nọ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewe m chiwetara anyị n'ụbọchị taa ma na-arịọ gị nwaanyị nwaanyị ibe m ka anyị gbalịa na-enwe nsọpụrụ ka anyị gbalịa na-enwe nkwanye ùgwù nye ndị di anyị ha bụ isi anyị ka anyị mara na ngọzi ya ga-abụrụ nke anyị site n'ike nke Chineke unu emeela ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo ka m wetara anyị oziọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3rd 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari kano steeti nke a bụ nke ndị north west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary ugowanyi lawrence anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School, Sabongari, Kano steeti. ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na Kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu Chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ọ karịrị Chineke ime. karịrị Chineke ime ọ dịghị ihe ihe karịrị Chineke ime ọ dịghị ihe karịrị Chineke ime ọ dịghị ihe ọ dịghị ihe karịrị Chineke ime karịrị Chineke ime

ọ dị ana m ekelekwa gị ọzọ nwanne m nwoke maọbụ nwanne m nwaanyị onye na-ege ntị ana m asị ka onye nwaanyị mee gị mma n'aha Jizọs ana m ekwukwasịkwa na onye a gọziri agọzi nke Jehova ka ị bụ ọ gakwa na adịrị gị na mma ruo ebi ebi mechie anya gị ebe ị nọ ka anyị kpere Chineke onye ezi omume imekwala ọzọ anyị abịakwala ọzọ anyị na-arịọ taa Jehova bịa zie ụmụ gị ozi bịa weta ozi nke nkasi obi nye anyị bịa weta ozi nke olileanya na ndụ anyị bịa ekwe ka ọ dịrị anyị na mma ọnọdụ anyị wee gbanwee nye ọdịmma ana m arịọ n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị mem isi ozi m n'ụbọchị nke na-asị ihe nketa nke na-esi n'aka Jehova ihe nketa nke na-esi n'aka Jehova n'ezie n'ime akwụkwọ nsọ aṅụtara m ịzọ ihe nketa abụọ nke ọ bụ naanị Jehova na-enye ya akwụkwọ nsọ mere ka m mata ụzọ ihe abụọ nke naanị Jehova bụ onye ọ na-esi n'aka na-abịa ahụrụ m nke mbụ n'akwụkwọ ilu isi nke iri na itoolu amaokwu nke iri na anọ bụ nke na-asị ụlọ na akụ ka ndị bụ nna na-arapụrụ ụmụ ha ma Jehova ka nwaanyị nwere uche si n'aka ya bụ nwanne m nwoke gị onye na-eke ntị ọ bụrụ na ị lechara onwe gị anya ị nwetara nwaanyị nwere uche ihe nketa si n'aka Jehova erutewo gị aka ọ bụghị akụ ọ bụghị ụlọ nke a bụ otu ihe nke m hụrụ Chineke na-enye nke ọzọ nke m hụkwara bụ nke Chineke na-enye bụ ebe m werela ihe ọgụgụ m n'ozi nke ụbọchị nke taa nke bụ na akwụkwọ abụọma isi nke otu narị iri abụọ na asaa ahịrị nke atọ rue na nke ise akwụkwọ ama isi nke otu narị iri abụọ na asaa ahịrị nke atọ rue na nke ise bụ nke na-asị lee ihe nketa nke na-esi n'aka jehova bịa ka ụmụ bụ ụgwọ ọlụ ọ na-akwụkwa ka mkpụrụ nke afọ bụ ka akụ n'aka dike otu a ka ụmụ a mụrụ na mgbe ntorobịa dị onye ihe na-agara nke ọma ka mmadụ aha bụ nke chiriworo akụ ojuo akpa ya ihere agaghị eme ya mgbe ya na ndị iro ya na-ekwu okwu n'ọnụ ụzọ ámá ya bụ ana m achọ ikwu taa sị na ihe nketa nke na-esi n'aka jehova nke m na-achọ ikwu okwu banyere ebe ụmụ ana m achọ ime ka mmadụ ọbụla matasị na abụghị ego na-enye nwa ana m achọ ime ka mmadụ ọbụla mata na anaghị enweta nwa site na amamihe ana m achọ ime ka mmadụ nke na-ege ntị mata na anaghị eketa nwa n'ike asị ọ bụ n'ike m ka m jiri nweta ụmụ ndị a onye ọbụla bụ wee sị lee ihe nketa nke na-esi n'aka Jehova bịa ka ụmụ bụ ma ọ na-ewute m na taa na ọtụtụ mmadụ adịghị arịba ama onyinye nke ụmụ tụmadị ndị ọ na-agara ha jee ha atụrụ ime ha mụọ enweghị ihe ha na-akpọ ya ụfọdụ na-arịba ama n'ebe ụlọ elu dị ụfọdụ na-ehote ụlọ ala ụfọdụ na-ehote moto ahụ onye gba moto ya fee asị heo chineke agọziwo onye a ahụ onye wuru ụlọ elu ya asị ịhụrụ ngọzi nke jehova ahụ onye nwere ihe nketa ndị ọzọ a na-ahụ anya ha asị onye enwetawo ihe nketa n'aka jehova ma ha wee chefue na ụmụ ndị ahụ nke chineke nyere ha bụ ihe nketa nke si n'aka jehova bụrụ nke ego na-apụghị ịzụta na ya mere ndị igbo na-eji agụ aha aha ndị dị ka nwa nke akụ e, ego azụtaghị nwa n'ezie ahụrụ m n'ime ndụ nke onye ochie bụ ebraham n'akwụkwọ Jenesis isi nke iri na ise amaokwu nke mbụ ji eruekwa na nke anọ otu ụbọchị Chineke kpọrọ ebraham oku o wee sị Abraham Abraham agọziwo m gị lee ka akụ na ụba gị jiri ghasaa lee ka i nwee ihe dum dị iche iche agọziwo m gị ma ebraham zaghachiri chineke sị ya gịnị bụ uru ngọzi nke inyere m ebe enwe onwe inyere m ebe ọ ga-abụ nwa ụlọ m elieza ga-abụ onye ga-eketa ihe ahụ nke m dọgburu onwe m n'ọlụ ewu ya bụ na oke madụ abụ na-ebe akwa mgbe o lere anya lee enweghị mkpụrụ nke si n'afọ ya nke ya onwe ya nwetarala ya bụ na ebraham na-asị gịnị bụ isi ngọzi nke a gọziri m ọ bụ ezie ịnyịnya ibu ọ bụ ezi igwe ewu na atụrụ ọ bụ ezie ndị oru m jụrụ n'ụlọ m ma enweghị mkpụrụ afọ m nwere ebraham wee sị gịnị bụ uru nke ngọzi ndị a ebe ọ bụ na enweghị mkpụrụ afọ nke m nwere kama mgbe ebraham nwetara nkasi obi bụ mgbe chineke sịrị ya ebraham gee ntị onye mba ọzọ agaghị eketa ihe gị kama nwa nke si n'afọ gị ga-abụ onye ga-eketa ihe nwere ya bụ ana m achọ ịbụ onye ọbụla nke na-ege ntị n'oge a asịkwa na inwe ụlọ asịkwa na inwe ụgbọala asịkwa na ọ dịghị nwere kama ị nwere nwa mara na chineke agọziwo gị mara na ị nwetawo ihe nketa nke si n'aka jehova ajụjụ m ga na-ajụkwa bụ olee otu anyị na-esi eleta ụmụ a ndị Chineke nyere anyị olee ka ọnọdụ ụmụ ndị a na-esi emetụ anyị n'obi ọ dị ụfọdụ ụmụ ndị ọ na-abụ mhụ ka ha na eji ụlọ akwụkwọ mhụ ụdịrị uwe ndị ha na-eyi mgbe chụasị ndị mụrụ ụmụ ndị a ha makwa uru na ihe nketa si n'aka Jehova ịmụrụ e ụmụ ndị ọ na-abụ mhụ ka ha dị ọtụtụ mgbe ụtụtụ ịga nwatakịrị ọ gbapụla ọ na eji ịchọ akụ ọ ga-ata hel nsị nne na nna ndị ya ha maka ihe chineke tinyere ha n'aka ajụjụ m na-ajụ gị dịka onye nne olee ka ị na-esi lekọlata ụmụ ndị chineke tinyere gị n'aka olee ka ihe banyere ha na-esi na-emetụ gị n'obi olee ka ị na-esi azụli ụmụ ndị ya agasịkwa na ị batara n'ụlọ gị lee anya ọkọla elekere isii kụ elekere asaa mgbede ịhụ nwa gị ị na-ajụkwasị nwa ọ na-ebe kelechi ọ na-ebe amaka ebe ka ọ nọ elee ebe ka ị nọ olee ka ị na-esi na-elekọta ụmụ ndị a ndị Chineke tinyere n'aka gị matakwasị na ọ bụrụ gị ezoma a ha ga-abụkwa uru nye gị n'ihi na ebe ahụ anyị gọrọ bụ na akwụkwọ abụọma isi nke otu narị iri abụọ na asaa amaokwu nke ise ya sị ka akọ n'aka dike otu a ka ụmụ a mụrụ na mgbe ntorobịa dị ọ bụrụ gị ezoma ụmụ a dịka ha kwesịrị ha ga-aghọ akọ n'aka gị ma ọ bụrụ gị ezojọọ ha ha ga-aghọ akụ n'obi gị mgbe ọbụla akọ hapụrụ ịnọ n'aka ga-anọ n'obi onye ji ya ọ ga-aga egbu onye ahụ egbu ịzụjụ ụmụ ndị ga-ahụ na ụmụ a ga-emeghachi laghachi bịa bụrụ nsogbu nke gị onwe gị ga-enwe ana m achọ ime ka amatasị tupu nwatakịrị anọchi ụzọ si na ndị mmadụ agaghị efe o ụzọ were ụkwụ gbafuo ite ofe nne ya n'ụlọ ya o buru ụzọ kọwa ndị mụrụ ya obi n'elu cheta na ụmụ bụ ihe nketa nke chineke nyere gị mgbe chineke na-ekwu okwu banyere ebraham chineke wee sị m ga-ezonarị ebraham ihe m na-achọ ime ebe m ma na ọ ga-enwe ike ịzọpụta ụmụ ndị ga-esi na ahịa pụta ị gakwa enwe ike ịzọpụta ụmụ ndị e nyere gị ị gakwa enwe ike ilekọta ha ị nakwa ekele chineke n'ihi onyinye nke ụmụ nke o nyere gị ana m ekwusị ụmụ ndị onye nwe m nyere gị ha ga-ebute ihe mkpọchi ihu na ndụ gị kama ha ga-abụ nke a ga-esite na ya too chineke ọbụna mekwa ka aha gị pụta ihe ebe ọ dị mma na aha jizọs kraịst bụ onye nwe anyị mara na ọ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi ma kọli si nwe osu imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka m wetara anyị ozioma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị ọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugo nwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 June 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School Kano steeti mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ị ga ama akwụkwọ nsọ bịa na ị ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka Chineke gọzie ndị kwupụtara kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa woo!